Lee steeti iri na-ekwu ka ikpe kụpụ iwu Onyeisiala Buhari nyere maka ego ọhụrụ, ụbọchị iri na ise nke ọnwa Febụwarị, n'afọ puku abụọ na iri abụọ na atọ.